igbo m igwe ekenekwa m unu asị m nke onye chiri ya zelu onye anwụla m ibi efuna ya dịkwara nwoke na mma dịrị nwaanyị na mma anyị agwụchikwana ọzọ n'oge usekwu igbo oge anyị ji ewetara unu erimeri eji akpanye akụ n'afọ n'ụbọchị taa anyị ga-agwọrọ unu okporoko maka ejego m oru jee igbo jee enu jee anị wee fụ ụmụ igbo ji okporoko esi nri n'ụbọchị taa anyị ga-egosizi unu ụzọ ọzọ ị ga-esikwa wee kpori ndụ n'okporoko dịka omenala anyị si wee dị n'usekwu Igbo tupu ọrụ unu ya bụ okporoko m ga-ebu ụzọ wee gosi unu kọwapụtakwala unu ngwa nri m ga-eji wee gwọrọ unu ya bụ okporoko ka anyị bịakwa nke mbụ bụ okporoko ị na-anya ifu na esigo m ya esi nyaba aka adịghị ọnụ nso nke a nke isi kata ịma na ọ na-afịa arụ ogige eburu m ụzọ wee baa ya na mmiri wee sizie ya ị na-anya ịfụ na ogige ọfụma okporoko nke a bụ oporo ma ịchọ nke a bụ mmanụ ọpapa nke a bụ mkpụrụ tomato nke a bụ ose ndụ nke a bụ yabasị nke a bụ ogiri bekee nke a wee bụrụzie nnu ngwa nri a nọ n'iru m ka m ga-eji wee gwọọ ọrụ unu okporoko anyị na-abịakwa ka anyị bulugodo ụzọ saa oporo ya na yabas anyị ga-atakwa ose na mkpụrụ tomato tụsakwuo ose na mkpụrụ tomato oge eruziri ugbu a bụ imechasịba oporo a gbajikwue isi gbajikwue ọdụ anyị mesịa anyị esuo isi na ọdụ ya ya na ose ọmụ ife eji enyelụ ndụ aka maka na asị na ma ncha ọgbọrọ ma ncha agbọrọ ụmụ agbọghọ ga na-asa arụ ma ego dị ma ego adịrọ ụmụ Igbo ga na-alacha mmanụ a na-alachakwanụ ya bụ mmanụ a na-alachakwa nke ga na-edozi arụ nke a bụ ụdị nke eji ezu ike dịgo mma anyị ga-ejizi ndị a anyị ga-esu ndị a esu welu ndị a wee gbozie ya bụ okporoko ka anyị suo ndị a anyị ga-esu ya na ose ka anyị suo ọdịgo mma ka anyị bezie yabasị fọzie mkpụrụ tomato ụdị ụdị ụdị a na-agụ n'usekwu Igbo ọsị gị mbịa n'usekwu ndị Igbo lee ife a na-eli eli ife a na-ata ata ndị nke so n'ụzọ ife a na-ata ata ụdị ife a na-afụ n'usekwu Igbo olili na-ada anyị mma maka na enwere onye agbụnyelụ onye atụnyelụ mmanụ aṅụ n'ọnụ ọgbụpụ mba nwere onye ihe ọma sọ nsọ a na-eme ọnwa a na-eme ibi ya o ji wee bụrụ ife kwụrụ ife akwụdebe ya a na-edi edi a na-ata ata na-agụcha eze ụmụ ife niile a bụ ife a na-afụ n'uso Igbo hmm. ọ dịgokwa ka anyị gwupụtazie ite a ga-eji wee si ya bụ ife ịchelụkọta mmiri anyị agbanye mmanụ ite anyị atago mmiri ka m gbanyezie mmanụ m Gatinha, já yabasị punya tomato cái nó này kìa ka anyị dọwabazie okporoko a ya na agwara m gị na esigo m ya esi ma na okporoko bụ tala ururu tala ọkpụkpụ a na-atakwa ọkpụkpụ ya ata ịchọ anyị ga-akpụchanyezi ife anyị suru esu ose na isi na ọdụ okoro ahụ mkpụrụ tinye nnu tinye ogiri bekee kpọtara gị ọnụ anyị ga-etinyezi obere mmiri ka o poro ahụ ghanyere wee yee anyị ga-ekpuchizi ya ka anyị kpuchie ya ka ọ sụkọta tupu anyị wee bịazie wunyezie okporoko ka anyị nenezie ife na-esi ka anyị wunyezie okporoko ahịa mma ee e, ihe nta karịwo m anya ahịa mma oo ihe nta ọ karịwo m anya Nwere nwayọọ na-enye m okporoko na eze adịghị m dị gị were nwayọọ na-enye m okporoko na enweghị m eze ana m anụ ifi na-ekwu ana m anụ ifi na-aka ọkpọrọka usekwu igbo bụ ma onye nwere eze ma onye na-enwere eze na-ata ya maka anyị ebulugo ụzọ mee ya ka ụkwụ ọtụta ịgbamgbam korobịa ana m anụ ifi na-ekwu ọ dị ka anyị ga-atụnye tukwu ya nwa jai mmiri ka ihe na-iwe baa ya arụ ka o jezuo ya arụ si gị were nwayọọ na-enye m okporoko na-enweghị n'eze akpọtụba n'usekwu igbo ebe ife niile na-eme ebe a na-ewekọta nka weta nka weta nka weta nka gwọkọ ya ọnụ kpọọ ya otu afa irisi ya ọ na-atọ zarị zarị zarị zarị ụdị ife a na-afụ n'usekwu hei aka na-esi ide ka nnenekene dị nri Igbo Hey! Ogilebo na-ebe a biko m ga-atụ ikwe nwa pọ mmiri kpuchie ya ka o wee sọkọta dịka nkeji abụọ mgbanyụ ọkụ mbutezie, ọ bụrụzie olili oriri bịam bịam n'ọnụ oriri kpọmiru ma ọrụrụ akpọkwana m arụmachọrọ ọrụ chọrọ oriri maka ọ na-adị m mma n'ọnụ ka anyị chelụ ife dịka nkeji abụọ mgbanyụ ọkụ mbutezie, ọba ọnụ anyị kwuo ego dị ite anya a nene maka na ife na-ekpu ebe a abụrụ anya mma oho ihe nta ọ karịwo m anya anya mma oho ihe nta na-agbanye ọnụ m ọkụ biko hei di gị were nwayọọ na-enye m okporoko eze adịghị m di gị were nwayọọ na-enye m okporoko na-enweghị m eze ana m anụ ife na-ekwu ana m anụ ife na-aka ịgbamgbam korobịa polisi nwe nche onye ọcha ụlọ kotuma meghere m ụzọ na na-atụ nwa bịara ije ịgbamgbam korobịa hei ka m tipụta ya bụ mmọnwụ nke unu kilie oo ya oo O ya ọkwa na okporoko ka a gwọrọ ife a ọkwa okporoko ọkwa na okporoko ka ka ka a gbalịsiri asị m na o nwere ife na-apụrụ ime n'usekwu ee na nchagbo ncha gbọrọ agbọghọ ga na-asa arụ ife otiri ike ife ọ, ụmụ igbo ga na-alacha mmanụ igbo anyị ga na-ata ata na-eri eri n'usekwu igbo ya kwatụda ayama oho anya mma hehe ihe nta karịwo m anya <laughs> nkelewukwana ya o nkelewu ya nkelewu ya igbo mụlụmụ igbo mụlụmụ nke a bụkwa ya o nke a sokwa ya nke a so nke a so n'ife a na-eli n'ala igbo esie m ya agwọkọ m ya bupute nekwu ya ebe a okporoko m wee e tụwasịa okporo wee gwọkọta ya nekwu ya ebe a okporoko agwọrọ agwọ awụsakwanụ m ọwara m ebe a o ana m asị ka ị nọnyekwara m n'oge a n'izu ọzọ ma ọ bụrụ na nke m siri taa dị gị mma ọ ga-amasịkwa m ka izitere anyị ozi n'akara Facebook anyị anyị chọrọ ịnụ ụsa gị akara Facebook anyị bụ www.facebook.com forward slash Usekwu Igbo aka m bụkwa onye nke unu aka na-esi ite n'Usekwu Igbo Odoziakụ Ifeoma esi one. nzi gị were nweghị na-enye m okporoko enweghị m eze ana m anụ ifi na-ekwu ana m anụ ifi na-aga ịgbamgba